AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị unu abịala n'ịhụnanya nke kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa nke gbasara nọ ndụmọdụ nke ezinụlọ ka m na-arịọ anyị gị onye ọma na-ege ntị ka anyị nọ n'ekpere site na ekwensụ na-agba mgba na-achọ ụzọ ọ ga-esi wee mee gịnị wee mee ka ezinụlọ anyị ghara ịbụ ihe chineke chọrọ ka ọ bụrụ n'inye anyị obi ọjọọ n'inye anyị ihe mgbagwoju anya nke ga na-emegharị anyị anya n'inye anyị ụmụ nke na-agaghị ege ntị ma chetakwa na nne kraịst zụrụ kraịst na obodo nke ha na-eme ihe ọjọọ ọbụla niile n'ime obodo ahụ ka a zụrụ onye nzọpụta anyị onye nzọpụta anyị wee tolite n'ime obodo ahụ wee bụrụ onye nzọpụta anyị ma na-arịọ ndị nne ekwuwe n'ime akwụkwọ nsọ si onye zụlitere nwa ya n'ụzọ nke kraịst siri na nwa ahụ agaghị ahapụ ụzọ ahụ ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị gbalịa gee ntị n'okwu nke Chineke mee nke gị tinye nwa ahụ n'ekpere mara na mgbe ọ ga-etolite wee onye ntorobịa Chineke ga-enyere ya aka n'ihe nke na ọ mụtala n'ọnụ nne ya ma ọ bụ nna ya ọ ga-enyere ya aka ka nwa ahụ wee bụrụ ezigbo onye ga-etolite n'ụbọchị nke dị n'iru anyị na-elebakwa anya n'ụbọchị taa n'ịga n'iru anyị na-elebakwa anya inwe ogologo ntachi obi anyị ga-agbalị marasị ọ bụrụ na anyị emee ka ụmụ anyị anyị zụlite ụmụ anyị n'ụzọ nke inwe agwa ọjọọ agwa nke na-adịghị mma ịma o nwee nwatakịrị ị ga-enye ihe isi nwata ahụ biko nyetụ m ihe ahụ ị nyekwara ya ọ sị gị mba ndị nne ụfọdụ ga-asị rapụ ya na ọ bụ nwatakịrị o nweghị ihe ọma ka m gwa gị nwa ahụ ị na-asị na o nweghị ihe ọma ọ makwa hel ị ga-agbalị mee nwatakịrị ahụ ị nyere ihe maọbụ ihe ọ ga-aracha aracha maọbụ ihe ọ ga-eri eri maọbụ ihe ọ ga-aṅụ aṅụ gbalịa zie nwa ahụ na ị na-enye mmadụ ihe ka mma karịa ị na-anara anara mgbe ahụ ọ dị na ntakịrị ka ị ga na-agwa ya inye ya esi ya nwa m nyetụnụ m ọ sị gị mba ụfọdụ ụmụaka ga-efufu isi ụfọdụ ụmụaka ga na-ele gị anya gị bịakwute nwa ahụ zi ya sị mmadụ nye gị ihe ịhụkwa onye na-enweghị ma ọ bụ mmadụ rịọ gị gị nwekwara gịnị obiọma wee nyekwa mmadụ ibe gị ma ọ bụ nwatakịrị ibe gị gị nwekwara ihe ahụ nye ya ọ dịghị mma na nwatakịrị nke a na-enye ihe enye ya ihe ọ ga-eri ma ọ bụ ihe ọ ga-aṅụ ma ọ bụ ihe o ji eme egwuregwu ọ sị na ọ bụ sọsọ ya nwa nwata ahụ enwe obi ọjọọ ọ chọọ ka ya na ụmụaka ọzọ were ihe ahụ gwuo egwu ma na-arịọ ndị nne n'ụbọchị taa ka anyị gbalịa mara sị na anyị zi ụmụ anyị agwa ọjọọ agwa ahụ ka ha gị ji wee too ọ bụrụ na ọ bụ nwatakịrị nke na-eri nri ọ na-eri ọ na-eri afọ na-eto ọ na-eri afọ na-eto ọ na-eri anyị ga-agbalị gwa nwa anyị si irie ngaji ole na ole ọ bụrụ na afọ gị ejula iwe gịnị ilite si na erijugo anyị ga-agbalịkwa mara oke nri nke anyị ga na-enye ụmụ anyị oke ọ ga-aha ka ọ bụrụ na anya ga-enye ha nri ga-emenụ ha na-eri oke nri ihe ọbụla mmadụ mefere oke wu mmehie ma n'anya Chineke ma n'anya mmadụ ka anyị gbalịa zụlite ụmụ anyị ka ha mara sịrị na nri ahụ nne m nyere m ma ọ bụ nna m nyere m si na ọ bụ nri ụtụtụ m richaa ya ma ekele Chineke onye rọpụtara nri ahụ ọ bụrụ si na anyị enweghị nri nke ga-ezu ụmụ anyị site na amam na ihe na-esiri anyị ike o mgbe anyị na-agaghị enwe ihe ga-ezuru ụmụ anyị ọ bụrụ na ọ bụ anyị sie osikapa anyị na-enye ụmụ anyị ngaji ise ma ọ bụ ngaji iri ha nwa aga erie nri nke anyị na-eki n'ime efere ha anyị achọpụta n'otu ụbọchị echiche osikapa a ọ ga-agara ha ngaji atọ ma ọ bụ ngaji na-abụ anyị ga-akpọkata ụmụ anyị ma ha dị otu afọ ma ha dị afọ ise ma ọwa afọ iri anyị ga-akpọkata ha mee ka ha ghọta na ụbọchị taa na anyị ga-agbalị rie nri a nke na ehighị nne anyị ga-eri ya anyị ma n'ezie na ụmụ anyị nri a agaghị ezu unu ma ọ bụ na nri a agaghị eju unu unu ga-agbalị rie ya oke anyị nwere n'ụbọchị taa ụmụ ahụ ga-aghọta site na ha ma na ọ bụrụ na ọ bụ ụbọchị nke nri ahụ buru ibu na aga enyeju ha afọ ọ bụrụ na ọ bụ ụbọchị nke na obughị ibu ka anyị gbalịa kpọkọta ha ka anyị wee gwa ha site na inye ha nri ahụ na-akọwara ha ihe mere ị ga-akị ya mmụọ nke iwe n'ime ụmụ ahụ ha ga na-echesi nke a nne na nna anyị siri nri nye anyị obere ihe ọ bụ sị na ha chọọ ka anyị rijuo ka ọ bụ sị na ha chọọ ka anyị rijuo nri nke ha na-enye anyị na ihe merenụ ha si na-enye anyị obere nri n'ụbọchị taa dịka nne dịka nna anyị ga-agbalị kpọọ ha site na ụmụ anyị bụ mmadụ n'ihi na ha bụ mmadụ dị ka anyị nwa ọ bụrụgosiri na ha bụ ụmụntakịrị otu ụbọchị ha ga-awọkwa oke mmadụ tupu ha na-awọ oke mmadụ anyị ga-agbalị mee ka ha ghọta otu ihe si na-aga n'ime ezinụlọ mara na mgbe ha nwa ga-awọkwa oke mmadụ ha ga-ama ihe ha ga-eme ha ga-ama ụzọ ha ga-esi wee tinye aka maọbụ tinye ụkwụ maọbụ kwuo okwu ka anyị gbalịa dezie ụmụ anyị agwa ọma ka anyị gbalịa marasị na ụmụ eji ịhụnanya zụọ n'okike na ihe niile ha ga-amụta ha ga-amụta site na amara nke kraịst gị onye nne gị onye nna na-ege m ntị n'ụbọchị taa gbalịa n'ekpere na-ịgụ akwụkwọ nsọ na-ịrịọ mmụọ nsọ ke chineke ka o nyere gị aka nyere m aka ka anyị wee zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst ama m na chineke ga-anọnyere anyị ma nye ụmụ anyị nghọta ma nyekwana anyị nwa ndị nne na ndị nna izu nke anyị ga-eji wee zụlite ha n'ụzọ nke kraịst ka anyị nwere ohere ọma nabata ndị Zion herald ndị ga-enye anyị abụ nke pụrụ iche n'ụbọchị taa gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị anyị na-asị na ịnwere nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya na 0706 363 7224 0706 gị nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị gee abụ ọma Yahweh.

chịa n'ime ndụ ụnụ n'aha jizọs amen gị nwa chineke ọma na-ege ntị mara na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-anụ olu onye mgbasa ozi mara na ị ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị gee ozioma nke taa na www.awr.org chekụta itinye asụsụ Igbo ọzọ n'ụbọchị taa anyị alọghachiwo ịga ụkwala ihu na agba nke a okwu mbụ udo chineke anyị nọnyere anyị n'oge a banyere anyị ụka site na amara gị n'aha jizọs kraịst bụ ọnụ na-ekwuru anyị amen n'okwu ịgala ihu n'okwu abụ udo ọ dị mkpa ka ị mara ọtụtụ mgbe o ji abụ onye nọrọ ebe ọ nọ ebe ọ na-anọghị ana na ya ọ bụ ihe anyị na-ahụ n'ime ụwa anyị taa ọtụtụ mmadụ bụ ndị chọrọ obi ụtọ ma na-achọsikwa ya ike n'ebe niile ma ha anaghị ahụ obi ụtọ ọchịchọ nke ego ka enwee obi ụtọ emeela ọtụtụ mmadụ abụrụ ndị na-egwu okwe chaa chaa dị iche iche ma ọbụpụ ọtụtụ n'ime ha ọ bụ ka enwee ike ịhụ tụrụracha eri nri ma obi aṅụrị bụ nke a na-adịghị ahụ dị ka ha si na-achọ ya n'ihi ịchọ obi aṅụrị adịghị ịgbapụ n'ihi ịchọ obi aṅụrị inweta ego n'ihi na ego dịlaghị anyị na-echesi na obi aṅụrị hiri nne ga-ewere ọnọdụ n'ihi nke a a na-achọ ya n'ụzọ niile ndị iche iche ọtụtụ ndị apụtala igbo okwe chaa chaa igbu wayo igbu mmadụ iji hụsịla wee nwere obi ụtọ sitela inweta ego na ego ọbụla ga a na-enwetala ụzọ na-ezighị ezi ọ naghị aga nke ọma obi ụtọ ahụ onye a na-achọ ọ gaghị enwekwa ya n'ihi na ihe ọbụla ga alọtara n'akụkụ ite bụkwala akụkụ ọnụ ka ọ na-ala ọ dị mkpa anyị nwee ike ịgbapụta onye nwe anyị zaa ahụ zadụla olu mee ihe ọbụla mara mma anyị kwesịrị ime lekwasị ya anya n'ihi na ọ bụ naanị ya ga-enwe ike idubiga anyị n'ọṅụ agha ya otu ezinụlọ dịka akụkọ ndekọ nkọwara la New Jersey gbara okwe ihe a na-akpọ lọtrị akụkọ ngwaranye anyị na ha ritere puku dọla iri ise ugbo abụọ n'otu afọ obi bụwara ha sọ aṅụrị n'ihi na ego mpasa onye ọbụla iriwazie ka o si masị ya n'ihi na ego o ritara lọtrị bụ abụọ n'otu afọ ya ahapụ ọrụ nke ọ na-arụ ebe ọ nọ na-azụrụ mmadụ ahịa ya arapụzie ya n'ihi na o nwetala ezi ego ka ebe eriwe nke ya nwetara enweta n'ihi na ọtụtụ ego abịala ezigbo ego abịa ọtụtụ mkpa abịakwa mgbe ahụ ọtụtụ ego bịara ọtụtụ mkpa wee bịakwa soo ya wee werekwa ụfọdụ n'ime ego ahụ were ụfọdụ mmepe ntakịrị ụlọ ahịa o teghị aka ọ ọdụ ahịa emechie ego dum o nwetara na lọtrị ahụ ewee were nwayọọ nwayọọ na-ebilata ma kụrụ ọnụ ya abịa laghachikwa gagharịa onye ọ dere erere ahịa laghachikwala ọrụ ya lee ma ọ ga-anabata ya akụkọ a na-agwa anyị na ikpeazụ nwoke a bịara kaa njọ karịa nke mbụ ya gịnị kpatara nke a dị ihe ị na-achọ obi aṅụrị n'ime ya ebee ka ị na-achọ obi aṅụrị Ole ebe ka ị na-achọ nnwere onwe Ole ebe ka ị na-achọ udo ọbụla aka hụ ọbụla ọzọ ka ọ bụla ime Jehova kedu ebe ị na-achọ ya ụfọdụ mmadụ na-achọ ezi enyi ụfọdụ mma na-achọ obi udo ụfọdụ na-achọ obi ụtọ ha na-achọ ya n'ebe niile mana ọ kasị mma bụ inwe udo a n'ime onye nwanyị ọ dị mkpa anyị chọwa chineke chọọ jizọs kraịst bụ onye ozitere n'ihi na akwụkwọ oziọma isi iri na asaa amaokwu atọ baịbụl sị na nke a bụ ndụ ebighị ebi ya ka ha mara gị nke naanị gị bụ ezi chineke mara jizọs kraịst bụ onye zitere mgbe anyị matara onye nwe anyị anyị sonwe ya ghara ịda ala anyị anya ebe a na ebe a onye na achị obi ụtọ onye na achị udo chọọ ya n'ime onye nwanyị ihe ndị ọzọ dị iche iche anaghị enye udo anaghị enye obi ụtọ anaghị enye aṅụrị naanị jizọs pụrụ ime ya onye nwe anyị sịrị n'okwu ya ngọzi maọbụ obi ụtọ dịrị ndị bụ ogbenye na-eme mmụọ ha n'ihi na alaeze nke eluigwe bụ nke ndị ahụ ụwa dị inye ha onwere nye ndị mmadụ ma onye ọbụla nna na-achọ hụ ụwa enye chọrọ hụ nta n'ihi na ọ dịghị anọgide anọgide ihe ọ bụla ụwa da enye gị n'ụzọ niile o jide enye ya anaghị anọgide anọgide naanị nke onye nwe anyị na-enye bụ ihe ga-anọgide anọgide alaeze eluigwe bụ nke ndị bụ ogbenye n'ime mmụọ ndị dị umeala n'obi ndị na-eri uju akwụkwọ nsọ sọrọ ọbụla ga-ekasi obi lee ga-ewezuga iri uju anyị ma nye anyị obi ọhụụ na obi ọṅụ ndị a bụ nkwa nke Chineke ndị ha ọ na-ewute ihe na-eme n'ime ụwa ndị dị umeala n'obi ndị wedoro onwe ụlọ ala ndị dị ịchọ iru onye nwe anyị na mgbe niile ndị ihe eke na-eme n'ụwa na akụkọ ụwa na-anaghị adachi obi ha onye nwe anyị sịla ndị ya bụ ndị afọ nga iju ndị ya ga ime ka alaeze nna ya bụrụ nke ha ọ bụghị na onye nwere ego aghaghị iketa ndụ ebighị ebi ọ bụghị ihe ọ na-ekwu ma baịbụl sị adọgbula onwe gị n'ọla ịbụ ọgaranya sitela nghọta gara ya aka n'ihi na akụ na-emere onwe ya nkụ ọ dịka ugo ka ọ na-efesa n'eluigwe sọ ọ dị mkpa ka ọ ghara ịdachi obi anyị mgbe ọbụla ihe ndị ya dachiri anyị obi anyị egwere ha kpọrọ chi ọ ga-enye nsogbu n'ebe mmekọrịta anyị na onye nwe anyị nọ udo nke obi anyị na-achọkwara anya ga-enwe ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-eguzosiri Chineke ike nwee ike ịbụ ụmụ chineke n'ezie otu onye nwe anyị ka ị na-erichasi otuto n'ime ndụ anyị so ọ dị mkpa ka anyị chọọ udo ma gbasoo ya onye nwe anyị sị anyị chọọla udo gbasoo ya laa anyị ka inwe ngọzi ka anyị chọọ udo la agbata anyị la chineke ka anyị chọọ udo n'etiti mmadụ na ibe ya ka anyị chọọ udo la ịdị umeala n'obi laa aka onye nwe anyị ọ ga-eji ihe ndị enyechasị ọsọ anyị rịọ ya ihe ọbụla nke na-akpa anyị lee ga isite na akọ nke amara ya nyechasị anyị ihe ndị n'oge awa mmadụ arịọ ka onye nwe anyị nyere anyị aka ka anyị bụrụ ndị gị iji obi anyị chọọ udo nke onye nwe anyị na-enye chọọ obi ụtọ laebe onye nwe anyị nọ laabụ dị ka ụwa si enye bụrụ ndị nga guzoro ma guzoro naanị ya ga-abụ ya bịa na amara ya egwere ndụ ebibili anyị ọrụ udo nke a o kwere nkwa ya bụrụ oke anyị ọ bụghị naanị n'ebe a ọ bụna ruo na ndụ ebighị ebi na Jizọs Kraịst bụ onyenwe Amen. Amen. Amen. Ndị niile ndị na unu asị ndị na-ebuta unu ndị na-ebu unu ebubo unu ọlọbọ ihe ụbaga bụ ọbọ udo ka na mmadụ niile ndị na unu asị onwu na bọlọbọ udo udo udo

mgbasa ozi ngozi aja imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ogologo ndụ na ahụ isi ike ka jehova anyị were chọọ gị mma gị ma na ezinụlọ gị n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị gee ozioma nketa na www.awr.org chekụta itinye asụsụ Igbo mara na ị nwere ike ige ozioma nketa na arrg chekụta itinye asụsụ Igbo www.awr.org gị tinye asụsụ Igbo unu emeela nọnyere anyị n'ụbọchị taa ka amara ya na ịhụnanya ya bara anyị niile ụba n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo